eme m unu ụmụnwanne m ekenekwa m unu ebe onye nọ naanị ụlọ masị m udo nwoke udodolo nwaanyị asị m ihe ọbụla ndị Igbo tiri aka na ọya na-aga aga asị m ihe ọma ya akpọ anyị na eke kpọọ anyị n'ọyị kpọọ anyị n'afọ kpọọ anyị na nkwọ ahịa na-anọ ụbọchị na-anọ Igbo ndị ọma njem ọnụ biko kwana nyere m aka kwunene vidio anụ unu nene tichin nwanne anyị nwoke bụkwa na SS Power mee nkụzi a dị oke mkpa biko ịnenecha ishie this video ịnenecha dịkwa gị mma subscribe kwa na this channel inene chakwa enechakwa ọnwụkwa ka o ife ibu notification maka ka mwete notification mgbe na anyị video inene chakwa na-enechakwa ya ọ dịkwara gị mma the bell icon onwezikwa ihe hiyo ị chọrọ ikwu mana na video onwe ihe mmụta nwere ihe ịchọ ka anyị kọwaa maka ya onwekwara ihe ịchọ itinye maka uche onye ya njọ ị kọmentị ya na the vidio igbo mụrụ nze m na na-ekene na nkụzi nwanne anyị nwoke ss power mee na vidio nka uh, igbo mụrụ nze m Onye unu anụla bụ Essence Power, okwu akpọrọ ọnụ na Aguleri na-ekwupụ nke mmemme nkwụsị ụzọ n'Enugu. A ga m onye na ebekw ebekwa na mmịa na-ayọrọ nkọ, igirigi nwere ọkwa abụọ dị na nke ya. Biko kwuchie agwa mee gịnị ọ naba ebe n'ebe maka na ebe n'ebe bụ nye na-ekwele egwu egwu. Abịa m, taa bụ abụ. Ibi njem abịa tata biko ụmụnne m. Onye ọbụla chọrọ mvọ Essence Power ka ọ chọrọ nchaatị ya. Ovu nọmba anị ka m nwere nọmba ọzọ chaatị a gị biko bivin emeniti na ego kpọọ m vidio kọl ka ime ka ịchọ na mụnwa beses pọw ntugodo gị na nna ya ya moto ise nlele onye ahụ asị gị na ya moto egwu bikọ na nna ya moto ịgba m na vidio kọl m ga-epike n'ebe nna ya moto na-azakwa gị n'aga biko maka ndị wayo wayo kalịlị wayo kalịlị unu n'anya na ndị nna anara ego mgbọrọgwụ since almost two weeks now a weekend because enwere m ọrụ too much mmadụ ekpere aka na-aba wee n'ọnụ the reason ndị na ego bụ na mana adịmeziri mmaazị mpụta mgbọrọgwụ adịmezi mmaazị mpụta mgbọrọgwụ mba eji ọkpa m ụkwụ m mụ na esoro anyị nwa gaba nlụba na-abụ mgbọrọgwụ mụnwa na-abụ maka na o nwere mgbọrọgwụ ihe eje mpụta nnu na o ndị mmadụ na-amara o nwere mgbọrọgwụ ya eje ka ị pụta o nwere mgbọrọgwụ na-agbakwue mgbọrọgwụ osisi ọzọ na-agbakwue nnukwu mgbọrọgwụ osisi nke bịara mpụta iluzi ebe ahụ bụrụ mgbọrọgwụ osisi ọzọ ya mara na ọ bụrụ mgbọrọgwụ ahụ ka ị pụtara onye na-eme na ịpụta mgbọrọgwụ bluzo sigodo n'ime ka bluzo mepee ya emepepi ebute ọ bụrụ mgbọrọgwụ niile ịpụta n'ime ọbịa n'onunu n'ukwu osisi bụ mgbọrọgwụ osisi ahụ na ndị mmadụ na-aghọtara nye na na-egwochala mmadụ ọgwụ ya lere onye ka nji eji aka m eji apụta mgbọrọgwụ biko me nwere osisi ji adị fana ya na otu ogo ụlọ ọgbakwụ ya na osisi nke ahụ iji maka bịa igbubezie mgbọrọgwụ gbuwe mgbọrọgwụ ifile na osisi na-egbute bụ na mgbọrọgwụ na-egbute mgbọrọgwụ osisi iji maka bịa mmanụ ọzọ na fa bata na osisi ahụ ka gburu na ndị mmadụ na-amarị eme omebe mgbọrọgwụ dibia nya ya sị na mma azụziri m dibịa kọmel, o mere o kpuru nwere na-agbakeli afọ so na ife ụwa nwaanyị na-eme ibe a na-abụ ịmali ihe emere nwanne gị ka ọ dịle nwanne gị mma mgbe enyi ya na ọdịle mma na ọdịgọrọ gị mma ebelivuru m na onye mmadụ lụrụ ọlụ taata ọdịle mma na ọma ya. onye lụrụ ọlụ na arụ na ndọrọ mma ya mara onye bụ na onye ọbụla ị ọlụ ugbo oli ọlụ onwe cheta gị ma nna nwere onye bụ n'ibe ọnụ agwara m eziokwu na ọ bụrụ onye ọbụla dibịa lụrụ ọrụ ka ọ na-elele mana ọnwa ndị ya alụrụ ya echeta echi ọnwa ndị ya alụrụ ọrụ ji echeta tumoro ọ nwere onye bụ chukwu anyị nwete nzu enu anyị bụ dibịa nwete nzu enu bụ ya kpokọbụ chukwu abịa mme chukwu kelenu kalala ya ka ya kpokọ o nwere onye nwete nzu enu okwu ekwensu ikwesu bịa ka ị nwere onye nzu onye mere bụ anwansị ka ọ na-eme ka nwa tụbalie egwu ma m na-eme ka igbo mmadụ na onwere ibe bụ egwu omenala anyị na-ene anya emela omenala ka ọ dị izi ka ọ bụla wọta egwu omenala ma ndị be anyị na-emezi omenala ka a na-awọta na omenala bibi egwu omenala abụrụ ibe egwu omenala abụrụ ibe na-eyiri mmadụ egwu onwere ibe egwu dị ya ịmasị mmadụ ya ka ịgbatara mmadụ ka ọ jee na-ajago ụmanụ na-ajago egbu onye udevava adịrọ adịrọ maka niile ọma ka ọ jere ka ọ kpee na-aja agụ a m ndị mụ na na-emekọ ebe na-akpọ m na fon ọ nwere kpọrọ m m na nwunye ya a na-atụrụ ime na ọ mara ma na ka akosi mana ọ bụrụ n'aka ka osi nọmba wan bụ na onye ọbụla ibe na-eme problem dere ndị mmiri bụọ gị mmụta nwa ọ nwere ka i eje n'ụlọ ọgwụ ka ndị ụlọ ọgwụ veneten na-arụ gị paasị na-arụ gị dị mma mala amalị tata mmadụ mee gị ọgwụ na ihe amụta nwụrụ nwa iluo n'ụlọ ọgwụ ihe veneten mmadụ esi gị mee gị na nwa detụrụ n'aka ụlọ ọgwụ ahịa bụrụ ya ọ na be dibịa ka iyi eje dibịa ma gbatagoro nwere ndị na-ekwuru okwu tụọ n'aka ibe onwe onwe na-emebi ọnwa wee we onwe abụọ ya na chi ya mana ihe mara bụ na mmadụ ọkpọkpa ya kwatara si bịa kwana mmadụ ya mechara ụwa sịkọ mmụọ nke mmadụ ọlụ ọbụla ife ọbụla mmadụ na-eme n'ụwa wakpọmpesespawa bụ na okwu gị gara aga na-ekwu eziokwu ka ọ bụ mmetiere gị aka ka anyị na anyị chọpụtara problem gị mara ịbịa na abịa be m ọbụla ịbụ onye na-egbu mmadụ na-atọrọ mmadụ nsị mara amalụ na mmemme gị spos ntị ya anụ ịtụnụ ịma na anyị nwa na nwa bebe m maka na na agburu mmadụ na ọsụsọ ka nna ọzọ o nwere ndị bịa na be m omewe wikendị the reason njiri ọgbakọ kpọọ ndị obodo na be m mana m gwara na va bịakwu bịa nwe ọzọ va bịa nwe ọzọ mgbawa na mabụrụ dibia nsata ka dibia na-achọ ego anyhow va jụrụ ụdị va ji m ọnwụ maka nwa abịa be m va ya aga idutebe n'ama maka na m na-egburu mmadụ mgbe eji ka m gbuo oge nwakpa ego maka gịnịzi onye kpalidere ego kpalide ego ọbụla ego ọkpala ezuru oli ya mụ na avivo na-ele n'ọnụ ya agwara m ụnụ mbụ na nwere echu ukeleke onye ogbenye ụnụ bụ ndị ụwa na-ahụta ụwa anwazi na ụwa nwasiri ike nke too much uwe siri ike na ịmara na-eme mana ya akpata ego onwere m ya bịaba dibia bịaba dibia tata si na onwere ebe ị na-alụ onwere neta ị na-alụ ị na-azụrụ ahịa ị na-emeribe injinia nọtin nọtin na-epụta otu iji edie na be gị bịaba dibia ka dibia gwalụ gị ọgwụ ka ịkpata ego mara amala na fim abụ na-ekiri na-edisivu gị na ịmara ibe ị na-eme ibe atụrụ na fim abụrụ ibe na-eme n'ụwa onye ọbụla sị gị na nwere bi ya eje agba ọgwụ ego ha na-esi n'elu na adam ididi ya so onye nwere esetụpa wasị na asị kwanasị ogwu ego enwere bụ oke ite ya bụ ogwu ego mana ọ dịrọ bụlịbụlị ihe abụrụ ebe ọ dị efe egbukwa ya abụ sef mmụta nwa ga-apụra ka ịmụta amụta oyeje na nwe ya nrụkwụ nwaanyị nụ anụ gị na-eburu n'udo ọnwụ eje na adụ na be gị problem ya dị ihe nwere nwanne nwoke ihe nwe nwanne ihe nwere nwanne nwaanyị ihe nwere famịlị so gị ya anụ onye bụ ọgwụ ego for you mana ịkacha ntị je ka ihe bute ma ebe na agwa ebe ya nweta kele bụ na fulani mana ịnweta enweta ihe anụ ọdị ya odogwu kpakọtala ego kpakọta ego ọ dị ya ka ya bụza na o nwerozi ego obere dogo ka ọ bụ na ịkachie ntị kachie ohu mesi na igbo odogwu na ọ bụrụ ịkpakọta gị jee ebe dibia na ọ nwere onye bịara na be m bụ ezigbote dibia na amaala amalị ọbịa be m ka ọ mara mmemme ka m wee bụrụ mbụrụ ego ọgwụ o butere o nwere ọgwụ nyere m mbụrụ ego ibute ọgwụ ọbụla na ibute na abịa gị si m mbụrụ ego mana ibute nke nyere ibute nke ibitere wejire m nna wejire akara aka mụ na gị ma akpa ego ka o bujere aja m nna gị akpa ego ịkpọrọ m bụ esespa na mmebụregari mmebupụ nwere ụdị ọgwụ ahụ ụgọ anọdụ ebe a ka onye ego nsogbu ka ịmalụ ka o ji atọ ụtọ ọ bụrụ na ị nwere ego n'ego mana ego ahụ ziri ezi ọ bụrụ onye bụ ego onye na-amara ibe onye mmadụ na-amara ibe adịghị ya n'ụlọ onye na-amara ụdị o ji ebido nwee lili ọ bụrụ na owu na-ewu gị na onwere ivi aka kụtara gị iluzo hope na-agbasi mbọ ike iluzina hope nwanne na nwoke ka ebu iluzina hope na ọ dịzi mma taata echi nọ n'ahịa dị mma ọta aka ọ dị njọ emechaa mee gịnị ọ dị mma abụrụ m ebe nwoke na-agba mbọ gbalide mbọ luzo hope ka obi iluzina hope na ss na-agwa gị maka na mmanwụ ngịnị abụọ na ọdị nnekwuru nna eji ije jeje omi igbo jee olu jee obodo dị iche iche dibịa na anaghị avụrụ mmadụ anya dibịa na anaghị asịrị onye na-eje eje mmadụ na o nwere uru na eh, ulu adịrọ na gịnị n'isi azụ ulu adịrọ n'isi azụ onye na-ejere gba na amụtara ọnwa si na ya na-anị obi ma jee gba ọgwụ ọha mmụta ka mụtara gị ngwe bụ nwoke jere ije ahụ mmụta ka mụtara gị mbọsị nna gị mụtara gị ọsị na ọkụ jiri gị mee ọsị gị na ọ mara ebe na-eje ka ejiri gị kpara ego ọ mara mana ka nwe ha dịla ya manya ka eji eme olu na-atọ ọnụ ka inwe mee ịmụta nwa ị chọrọ nwatakịrị eji akpa nwa ma gbara ọgwụ ego ikpochazie ọgwụ ị bịa kpọọ ss pak obulelu gị ọgwụ ejere gwa na ọ gwekwara ana ịtụwara ọkpa ọgwụ ọbụla mụ bụ ss pak na-eji ebulegele mmadụ bụ ọgwụ mmadụ ijeli bute ka ọ dịla ya na ọ na-ejere mmadụ nwa agbọọ na-ejere eletere nwa agbọọ ka ọ dịla ya na ọgwụ nyiwe nsogbu mmeje bupụ ya ọgwụ ọbụla mmadụ butere ka o jiri chebe onwe mechaa ọbụna ọ dịbịa gbọlị agbara ya problem dị na ọgwụ ahụ mmeje bupụli enyi nne na-eje abụọ emebie ọgwụ na be gị mmadụ gwachara ọgwụ kwụ na ụlọ gị na ya lụrụ ụlọ ụlọ ga-abụ na ya etere blọk agịn mana ọgwụ dị ebe ahụ ịkpọrọ m ka m bụpụ ọgwụ akpọ mụ na mma emebi emebi dibịa ọbụla ịkpọrọ ka mebie ọ bụpụ ọgwụ ebe a bụpụcha ọgwụ gbala mma na wayo na-egwu gị ọ nwere ndị na-atọrọ ụtọ ọgwụ ọbụla ị na-agwọ ọgwụ ọbụla mmadụ debere na ala rekwesịrị eleten ija mgbu ya bụ dibia jere mgbu ya ruo ebe ahụ nne ọgwụ ahụ rekwesịrị ibe ya enye onwe nke ya rekwesịrị mmadụ onye na-eme na eje mbọ gwụ ụlọ bọta feki mara amalị na mbọ gwa adịrị mmụbụ mmanwụ na-ebe egwu a na-atụrụ agwa oburu ụzọ mmadụ na-agbanarịrị chi ya n'ọsọ agba ụmụnụ mbụ sị na onye ọbụla na-abịa na be m mgbọgwụ ya ma nọ mara egwu chi a na-agwọ ọgwụ ka ọ na-ele ọ bụrụ ịmazụ ebuchi gị idokworochi gị mbụ ọnwa rive mala ịmara ihe mmiri gị ịmara ihe ụwa gị ị na-abịa ka esespa agwalụ gị ọgụ kelewa ya agwalụ gị abụm obuchi kele gị ọ bụrụ mbuchi kele gị ibe ụwa ụwa nwaanyị na ebe ma bụ ụwa bụ onye na-achị ya ibe onye katara ka onye eme mana ma mara akọrọ m biliv na mmadụ katara ọbịa m isi zuru gị ọka isi zuru ịbụrụ mbesa aka ejiro gị nke ukwu na eji gị ị na-aga ka mmadụ nwa gụọ akwụkwọ gụcha akwụkwọ na ebugo na ịgụcharụ mgbe isi zuru gị ụdị isi jere na ịbụrụ aka gbajere gị ụkwụ gị gị biliv na ya bụ na mmadụ ya na ya abụọ bịam ihe abụrụ bịam ụdị anyị na ibe anyị dị nnekwu mmadụ ka anyị bụ mana ebe na-amarọ ya sị na anyị na-amarọ bụ ịgbakọ bụ na-akụwalị gị ọ bụrụ bụ niile ka ọ bụrụ niile ka nne nọ anọ n'ọcha ma malụ na onye eziokwu maka na mmụọ Nnebe dị nnukwu nna enwere m nnukwu arọbi n'agụ enwere m ọbụna ọbụrụ enwere m ọbụrụ ya bụ mmanwụ na-eti onwe ejiri m disi ụmụana egwuri egwu alụsị dị na be m nwe dị nnukwu nna mmadụ na ya ọzọ m ememere gị na ememere gị maka na onye ọbụla aba anyị wee jee na alụsị mụ na ogbugbu onwe egwu ka barụ inwe mgbe onwe inwe mgbe nwe ọgwụ Nwaogwu Nduka inwe ọbara bụ ụmụ ngwọ nwoke dị e nnekwuru nne dị nnekwu na akwara gị na maka na ekere m biliv na mmadụ dị ndụ bụ nwoke dị ndụ aka na-ejiri ọkpa na-ejiro na mmadụ eme ya akpata nwere ego mana ị na-agba mbọ ntụkwa ọgwụ ruo n'isi mmiri ka mana oliwe na-eme na ekele m ekele na emere n'ibe mbọ ọsọ onye ọbụla chọrọ mme yonete na ọnlaịn na-akpọ m vidio kọl kpọọ m vidio kọl bụ vidiyo kọl onye na-amarụ mmanwụ na onye na-amarụ amara dị na-apịa onye na onye dị nnukwu adịwo nnukwu ejiri abịa alị a e sị gị na ọgwụ ụgbọ arụ ọbụla bụla omenala alụ ụgbọ na narị nọ n'ọbụla omenala oge dị nnukwu achọwa ya gbele ọ bụrụ ọgwụ niile dibịa gwara mmadụ na-ele ele mana mee gịnị mee gịnị sodo onye ahụ ka ime nye mma mee nye mmanwụ ka ọ dị nnekwu ka ọ bụla ọgaranya ka ọ bụla nga ka edila na mma onye chọọ njụ m eze na-agbagojuli anya ya kpọọ m na fon ọ chatịa m onye bụ ọbịa na-ajụ m onye ka m lụrụ ọrụ ele ka onye ka m lụrụ ọrụ bifo ebe a ụbịam na gị aka n'ụzọ na-akụlụ gị aka n'ụzọ otu nọ na anụmakara akọ na-enwere isi na akọ na akọ bụ akọ ya eme m ka mme gịnị ka igbo dị na mma amabịara nka akọ ilu iwu nwụrụ ka nkwụ nke nne na-emere eme ndị a dịzikwa mali atọ atọ ekene m gị kene na-emere gị iwe ah karịsịa karịsịa igbo mụrụ nze m ụzọ ya batakwana biko asị m n'aka ebe na-enechago nya vidiyo biko ọ dịghị mma ya ọsọ ihe mụ ya emedewela na ya kọmentị ihe ọbụla dị gị n'obi maka ya e, like ya dị vidiyo mgbe ọ bụ ịchọzi imechi akwụkwọ ya dị vidiyo ịchọkwana ka m mm, ka anyị na-emelite ọnọdụ ka obi na-adịkwa anyị mma na-ewetakwa mụọ vidiyo na dis chanel ị sọskraịbụ ị na ịnọ anyị nso nso ka ị na-enweta mgbe ọbụla anyị tiri vidiyo ọfụ igbe ịrị bel ikon ka ị na-enweta notifikeshọn mgbe ọbụla anyị tiri vidiyo ọfụ maka na chanel anyị si na eziokwu ka eji na ji aga n'ogwu ile ọma ka eji na ji aga n'ogo awelụkwa n'eziokwu na-achụ ụlọ na efere mbụ ụwa anụnwa biko nụ anyị enwe mgbụsị ọzọ